to tell you a legendary story of why chickens are used for sacrifices in Igbo culture. <laughs> Igbo people ekele m ụlọ na-asị ụlọ nnọọ na Igbo online college I welcome you all again back to Igbo Online College. If you're a new subscriber, thank you for coming. Thank you for subscribing and if you're a returning subscriber, subscriber in a special way and thank you for sticking around. On this channel, I bring you lessons on the various aspects of Igbo. So I urge you to please share my videos and give us comments like also. Okay, without wasting more time, let us go straight into the story. <laughs> Yay, story time. Okay, the story. Ifemelu o ji bụrụ ọkụkọ keji achụ aja ọkụkọ ka achụ aja Ọkụkọ is chicken. The word ọkụkọ is chicken. Nnụnụ is bird. Ọkụkọ chicken. Mgbe na-asị kedu ife merụ o ji bụrụ ọkụkọ ka eji achụ aja? Ife o ji bụrụ ọkụkọ ka eji achụ aja gị kwee ntị n'akụkọ akpọrọ nzukọ nzukọ ụmụ anụmanụ niile nkwekọrịta n'ụbọchị dị otu a dị otu a n'oge dị otu a dị otu a ka a ga-enwe nzukọ elu mgbe ọ ga-enwezi nzukọ awesị ọkụkọ onye ọbụla na-aga ọkụkọ nọ n'ubi ya sị ọkụkọ ịma nga ọsị mba ha jebe jebe m na ihe ọbụla unu kwute na adị na ya eweluo na nzukọ o wee na ifefa na-akpa bọsị ahụ na ihe na-eme n'obodo dị egwu na ihe na-eme n'obodo dị egwu wee kedu ife a ga-eme kedu ihe a ga-eme onye a na-atụta azụ a wee sị na ndị nna nna fa na-ewesafe iwe ya mere na a ga-achụ aja ka a wee mee gịnị kwụjụọ mmụọ ndị nna nna fa enwe mgbanwe na alụrụ kedu kwenụ onye a ga-eji chụọ aja kedu ihe a ga-eji chụọ aja onye ọbụla nọ na nzukọ gbagide alụ wee kpebie na a ga-eji ọkụkọ wee chụọ aja ekwe ya ọkụkọ a nọrọ na nzukọ ọ mara ihe ekwutere okwuru ọnụ ya ewee mee gịnị kpebie si n'ọkụkọ ka a ga-eji wee chụọ aja mgbapụta wee gwọọ ọkụkọ ọkụkọ nwere mgbagha maka na gịnị ọ si na ihe ọbụla ebuka ka ọ na ya ya mere ewere ọkụkọ wee chụọ aja ọ nke a mere na ọkụkọ ka ejizi achụ aja na ala ruo taa kedu ife mmụta dị n'akụkọ a enwee nzukọ ma mbọ gaa na nzukọ ka iji lee ntị gị n'ụlọ ife egwu ọ bụrụ na o nwere alụ ị ga-atụnye ijiri ọnụ gị kwuo tụnye alụ nke gị ka ọ ghara ịbụ ee ihe ọbụla nrukwute anọ na ya enwere ike kwuo ihe ga-emegide gị maka na ị sị na ịnọ ya ọ dị mma story is a legendary story of how, why chickens are used as sacrifices in Igbo, to make sacrifices in Igbo culture. There was a time, once upon a time, in the land of the animals, there were so much happening in the land. And they said, what do we do? They slated a meeting to discuss. On the same date, they now they were calling everybody. Chicken was at home. Chicken said he is not going. That anything they agree that he is in agreement with them. They said okay. When they got to the meeting, they started discussing what is happening in our land. They said the ancestors are angry with us. So we have to make sacrifices to appease them. They now said, what do we use? Who do we use? And of course, because chicken was not there, they decided they are going to use chicken to sac make sacrifice to the ancestors. That is how they use chicken, and that is how in Igbo culture chickens are used for sacrifices. Yay! <laughs> so what are we learning? Whenever the meeting is dated in your place of work. At home, please try it in there. So some of the new words we are learning from this story is, I've said it before, chicken is okuko. Okuko means chicken. Nzuko is meeting. Meeting. Kaniga nzuko. Let's go for meeting. Nzuko is meeting ụmụ anụmanụ animals ụmụ anụmanụ animals nna nna anyị ha our ancestors nna nna anyị ha our ancestors nkwekọrịta agreement nkwekọrịta agreement anyị nwere nkwekọrịta we had an agreement anyị nwere nkwekọrịta we had an agreement we have an agreement or we had an agreement ha kwekọrịtara na ha ga-alụ onwe ha they agreed they are going to marry them each other they agreed they are going to marry each other did you enjoy this story If you did, please give it a thumbs up and share this video. Don't forget to comment, comment down below and if you have not subscribed, please do so. Ọ dị mma dene daalụ maka ige ntị. Ka ọ dị oge